Matthew isi nke iri na asaa mgbe ụbọchị isii gasịrị Jizọs chere Pita na James na Jọn nwanne ya tinyere onwe ya okuru ha rigoo n'ugwu dị elu wee pụọ iche wee nwogha n'iru ha iru ya wee na-enwupụ dịka anyanwụ uwe ya niile wee na-acha ụcha dịka ihe ma lee eme ka ha hụ Mozis na elija ka ha na ya na-ekwurịta okwu Pita wee zaa si Jizọs onye nwanyị, ọ dị mma ka anyị nọ n'ebe a ọ bụrụ na anyị na-achọ m ga-ama ụlọ ikwu atọ n'ebe a ka otu dịrị gị ka otu dịkwara Moses ka otu dịkwara Elija mgbe ọ kpụ okwu n'ọnụ lee igwe ojii nke na-enwu enwu kpuchiri ha lekwa olu si n'igwe ojii ahụ pụta sị onye n'anya onye ihe ya dị m ezi mma ruo n'okwu ya mgbe ndị na-eso ụzọ ya nụrụ ya ha wee dị kpuchie iru ha n'ala tupu egwuri nne jizọs wee bịakwute ha metụ ha aka sị bilienụ unu atụkwala egwu ma mgbe ha weliri anya ha elu ha ahụghị onye ọbụla ma ọ bụghị naanị jizọs mgbe ha si n'ugwu ahụ na-arịda Jizọs wee nye ha iwu sị unu agwala onye ọbụla ihe unu hụrụ ruo mgbe nwa nke mmadụ ga-esi na ndị nwụrụ anwụ bilie ndị na-eso ụzọ ya wee jụọ ya sị gịnị mere ndị ode akwụkwọ ji sikwa na Elija aghaghị ibu ụzọ bịa o wee zaa sị ọ bụ ezie na Elija na-abịa ọ ga-emekwa ka ihe niile dị ka ha dị na mbụ ma a sị m unu na Ịlaịja abịawo ugbu a ha amazighịkwa ya kama ha mere na-arụ ya ka ihe ha chọrọ ra ọbụna otu a ka ha gaji imekwa ka nwa nke mmadụ hụ ahụhụ mgbe ahụ ndị na-eso ụzọ ya ghọtara na ọ gwara ha okwu banyere Jọn Baptist mgbe ha bịakwutere igwe mmadụ ahụ otu nwoke wee bịakute ya na-eburu ya ikpere na-asịkwa onye nwe anyị mere nwa m nwoke ebere n'ihi na ọ bụ onye ọnwa na-eme ka anya ghara ịdị ya mma ọ na-ahụkwa ahụhụ nke ukwuu n'ihi na ọtụtụ mgbe ọ na-adaba n'ọkụ ọtụtụ mgbe ọ na-adabakwa na mmiri wee e kuru ya bịakute ndị na-eso ụzọ gị ma hapụ ya ime ka arụ dị ya ike Jizọs wee zaa sị unu ọgbọ na-enweghị okwukwe nke nwekwara anya uhie ruo ole mgbe ka mụ na unu ga-anọ ruo ole mgbe ka m ga-anagide unu unu pụtara m ya n'ebe a jizọs wee bara ya mba mmụọ ọjọọ ahụ wee si n'ime ya pụta e wee mee ka arụ okoro ahụ dị ike site n'oge awa ahụ mgbe ahụ ndị na-eso ụzọ ya bịakwutere jizọs iche sị n'ihi gịnị ka anyị onwe anyị na-apụghị ịchụpụ ya o wee sị ha n'ihi okwukwe nta unu n'ihi na n'ezie asị m unu ọ bụrụ na unu nwere okwukwe dịka mkpụrụ mọsta unu ga-asị ugbu a si n'ebe a gabiga n'ebe ahụ ọ ga-agabigakwa ihe ọbụla agaghị adịkwa nke unu na-apụghị ime ma otu ọ dị ma ọ dị otu a apụghị ịpụta ma ọ bụghị site n'ekpere na ibu ọnụ ma mgbe ha bi na Galili Jizọs sịrị ha a gaje ịrara nwa nke mmadụ nye n'aka mmadụ ha ga-egbukwa ya e wee mee ka o si n'ọnwụ bilie n'ụbọchị nke atọ o wee wute ha rinne ma mgbe ha bịara na kapanọm ndị na-anara ego ụtụ bịakwutere Pita sị onye ozizi unu adịghị atụ ụtụ ego ụtụ ọ sị mgbe ọ batara n'ụlọ Jizọs wee buru ụzọ gwa ya okwu sị gịnị bụ uche gị Simon ndị eze ụwa site n'aka ole ndị ka ha na-anara ụtụ ahịa ma ọ bụ ụtụ isi mmadụ n'aka ụmụ ha ma ọ bụ n'aka ndị ọbịa ma mgbe ọ sịrị n'aka ndị ọbịa Jizọs sị ya ya mere ụmụ ha pụrụ n'ime ya maka anyị wee ghara ime ka ha maa n'ọnya gaa ruo oke osimiri tụba nku azụ were azụ nke buru ụzọ pụta mgbe ị saghesịrị ọnụ ya ị ga-ahụkwa otu shekel were nke ahụ nye ha ka ọ bụrụ nke mụ na gị